Jọn isi nke anọ ya mere mgbe onye nwe anyị maara na ndị Farisii nụrụ rịị na Jizọs na-eme mmadụ ka ha bụrụ ndị na-eso ụzọ ya na ọ na-emekwa ha baptizim karịa Jọn ọ bụ ezie na Jizọs onwe ya emeghị baptizim kama ọ bụ ndị na-eso ụzọ ya ọ rapụrụ Judia wee jee Galili ọzọ ma ọ ghaghị ịgabiga n'etiti Samaria ya mere ọ bịaruo otu obodo nke Samaria a na-akpọ saika na nso iberibe ala ahụ nke Jekọb nyere nwa ya Josef ma isi iyi Jekọb dị n'ebe ahụ ya mere Jizọs ebe ike gwụrụ ya n'ije ya ọ nọdụrụ ala otu a n'ụsọ isi iyi ahụ ọra ka oge awa nke isii otu nwaanyị bụ onye Samaria bịa isere mmiri Jizọs sị ya nye mmiri ka m ṅụa n'ihi na ndị na-eso ụzọ ya jere ri n'obodo ịzụ nri ya mere nwaanyị Samaria ahụ sị ya gị onwe gị si aṅa arịọ mmiri n'aka m ka ị ṅụa ebe ị bụ onye Juu ma mụ bụ nwaanyị Samaria n'ihi na ndị Juu na ndị Samaria adịghị emekọ ihe Jizọs zara sị ya ọ bụrụ na ị matara onyinye Chineke na onye ọ bụ nke na-asị gị nye mmiri ka m gị onwe gị ga-arịọ ya ọ ga-enyekwa gị mmiri dị ndụ nwaanyị ahụ sị ya onye nwe anyị ị nweghị ihe i sere mmiri ma olulu mmiri a dị omimi olee ebekwa ka ị nwere mmiri ahụ dị ndụ ọ ga-abụ na gị onwe gị ka nna anyị Jekọb ukwu onye nyere anyị olulu mmiri a ya onwe ya na ụmụ ya na anụ ụlọ ya nwụkwara n'ime ya Jizọs zara sị ya onye ọ bụla nke na-aṅụ mmiri a akpịrị ga-akpọ ya nkụ ọzọ ma onye ọ bụla nke ga-aṅụ mmiri ahụ nke mụ onwe m ga-enye ya akpịrị agaghị akpọ ya nkụ ma ọlị rue mgbe ebighị ebi kama mmiri ahụ nke mụ onwe m ga-enye ya ga-aghọ n'ime ya isi iyi mmiri na-asụpụta nri nne rue ndụ ebighị ebi nwaanyị ahụ sị ya onye nwe anyị nye mmiri a ka akpịrị wee ghara ịkpọ m nkụ ka m gharakwa isi n'ogologo ụzọ a niile bịa ebe a isere mmiri Jizọs sị ya laba kpọọ di gị bịakwa n'ebe a nwaanyị ahụ zara sị ya enweghị m di Jizọs sị ya ị kwuru nke ọma sị enweghị m di n'ihi na ị nwewo di ise ma onye ị nwere ugbu a abụghị di gị nke a ka ị kwuworo n'ezie nwaanyị ahụ sị ya onye nwe anyị ahụrụ m na gị onwe gị bụ onye amụma nna anyị ha niile kpọrọ isi ala nye Chineke n'ugwu a ma unu onwe unu si na ebe mmadụ aghaghị ịkpọ isi ala nye Chineke dị n'ime Jerusalem Jizọs sị ya nwaanyị kwere m oge awa na-abịa mgbe unu na-agaghị akpọ isi ala nye nna m ma ọ bụ n'ugwu a ma ọ bụ na Jerusalem unu onwe unu na-akpọ isi ala nye ihe unu na-amataghị anyị onwe anyị na-akpọ isi ala nye ihe anyị matara n'ihi na nzọpụta si n'etiti ndị Juu pụta ma oge awa na-abịa ugbu a ka ọ dịkwa mgbe ndị na-akpọ isi ala n'ezie ga-akpọ isi ala nye nna m n'ime mmụọ na eziokwu n'ihi na ndị dị otu ahụ ka nna m na-achọkwa ka ha bụrụ ndị na-akpọ isi ala nye ya Chineke bụ mmụọ ndị na-akpọkwa isi ala nye ya aghaghị ịkpọ isi ala n'ime mmụọ na eziokwu nwaanyị ahụ sị ya amatara m na Mesaya na-abịa onye a na-akpọ Kraịst mgbe ọbụla onye ahụ ga-abịa ọ ga-akọrọ anyị ihe niile Jizọs sị ya mụ onwe m nke na-agwa gị okwu bụ ya mgbe ọ na-ekwu nke a ndị na-eso ụzọ ya bịara o wee ju ha anya na ya na nwaanyị na-ekwurịta okwu otu ọ dị o nweghị onye ọbụla sịrị gịnị ka ị na-achọ ma ọ bụ gịnị mere gị na ya na-ekwurịta okwu ya mere nwaanyị ahụ rapụrụ ite mmiri ya wee jee baa n'ime obodo si ndị ahụ bịanụ lee otu nwoke onye gwara m ihe niile m mere onye a ga-abụ kraịst ahụ ha siri n'obodo ha pụta na-abịakwutekwa ya mgbe ihe ndị a na-eme ndị na-eso ụzọ ya na-arịọ ya sị rabai rie ihe ma ọ sịrị ha mụ onwe m nwere ihe oriri iri nke unu onwe unu na-amataghị ya mere ndị na-eso ụzọ ya sịrịta onwe ha ọ dị onye wetara ya ihe ọ ga-eri Jizọs sị ha ihe oriri m bụ ka m na-eme ihe onye zitere m na-achọ ka m lụzukwa ọlụ ya unu onwe unu asịghị ọnwa anọ fọdụrụ owuwe ihe ubi e wee bịa lee asị m unu welie na unu elu kiri ubi na ha chara achọ ugbu a ka e were ihe dị n'ime ha onye na-ewere ihe ubi na-anara ụgwọ ọlụ ya na-achịkọtakwa mkpụrụ nye na ndụ ebighị ebi ka onye na-agha mkpụrụ na onye na-ewere ihe ubi wee ṅụrịa ọṅụ n'otu n'ihi na n'ime nke a ka okwu a bụ ezie otu onye na-agha mkpụrụ ma onye ọzọ na-ewere ihe ubi mụ onwe m zigara unu iwere ihe ubi nke ọ dịghị mgbe unu onwe unu tọgbuworo onwe unu n'ịlụ ya ndị ọzọ adọgbuwo onwe ha n'ọlụ unu onwe unu abawokwa na ndọgbu ha ma ọtụtụ ndị Sameria si n'obodo ahụ kwere na ya n'ihi okwu nwaanyị ahụ onye gbara ama sị ọ gwara m ihe niile m mere ya mere mgbe ndị Sameria bịakutere ya ha rịọ ya ka ọ nọnyere ha o wee nọgide n'ebe ahụ ụbọchị abụọ ma ndị kwere n'ihi okwu ya karịrị nne ha wee sị nwaanyị ahụ ọ bụghị n'ihi ihe ị kwuru ka anyị na-ekwe ugbu a n'ihi na anyị onwe anyị anụwo matakwa na onye a bụ onye nzọpụta nke ụwa n'ezie ma mgbe ụbọchị abụọ ahụ gasịrị o si n'ebe ahụ pụọ baa na Galili n'ihi na Jizọs onwe ya gbara ama na adịghị asọpụrụ onye amụma n'ala nke aka ya ya mere mgbe ọ bịara na Galili ndị Galili nara ya nke ọma ebe ha hụrịrị ka ihe o mere na Jerusalem ra n'ememe n'ihi na ha onwe ha jekwara ememe ahụ ya mere ọ bịaruru Kena nke Galili ọzọ ebe o mere mmiri ka ọ ghọọ mmanya vaịn ma otu nwoke nke na-ejere eze ozi dị nke arụ na-adịghị nwa ya nwoke ike na Kapanọm mgbe onye ahụ nụrụ na Jizọs esiwo na Judia pụta baa na Galili o jekwuru ya rịọ ya ka ọ rịdata mee ka arụ dị nwa ya ike n'ihi na ọ nọ n'ọnụ ọnwụ ya mere Jizọs sịrị ya ọ bụrụ na unu ahụghị ihe ịrịba ama na ọlụ ebube unu agaghị ekwe ma ọlị nwoke ahụ nke na-ejere eze ozi si ya onye nwe anyị rịdata mgbe nwatakịrị m aka nwụghị. Jizọs si ya gaa nke gị nwa gị nwoke dị ndụ nwoke ahụ kwere okwu Jizọs gwara ya wee gaa nke ya ma mgbe ọ nọ na-arịda ugbu a ndị oru ya zutere ya si na nwa ya dị ndụ ya mere ọ jụrụ ha oge awa nke arụ ya malitere ịdị ya mma ya mere ha sịrị ya hụrụ n'oge awa nke asaa ka arụ ọkụ rapụrụ ya ya mere nna ya maara na ọ bụ n'oge awa ahụ mgbe Jizọs sịrị ya nwa gị nwoke dị ndụ ya onwe ya wee kwere na ezinụlọ ya dum nke a bụ ihe ịrịba ama ọzọ nke mere ha abụọ nke Jizọs mere mgbe o siri na Judia pụta baa na Galili